akwụkwọ ozi nke pọl ozi degara ndị filipai ndị filipai isi nke mbụ pọl na timoti ndị oru nke kraịst jizọs na-edegara ndị nsọ niile n'ime kraịst jizọs ndị nọ na filipai akwụkwọ ha na ndị na-elekọta unu anya na ndị na-ejere unu ozi amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwe anyị jizọs kraịst pụta ana m ekele chineke m na ncheta niile m na-echeta unu mgbe niile na arịrịọ niile m na arịrịọ unu niile na-arịọ arịrịọ ahụ n'ime ọṅụ n'ihi nwekọ unu nwekọrọ n'izisa ozi ọma site n'ụbọchị mbụ ruo ugbu a ebe ntụkwasịworo obi m n'otu ihe nke a na onye malitere ịgba esi ọrụ n'ime unu ga-alụzu ya ruo ụbọchị jizọs kraịst dịka o ziri ezi ka m tụkwasị uche m n'ihe a banyere unu niile n'ihi na enwere m unu n'obi m ebe unu niile bụ ndị na-eso m n'inwekọ amara ma n'ime agbụ m ma n'ime ngọpụ nke ozi ọma na ime ka o guzosi ike n'ihi na Chineke bụ onye ama nke m otu agụụ unu niile na-agụsi m ike n'obi ebere nke kraịst jizọs nke a ka m na-ekpekwa ekpere ka ịhụnanya unu wee na-ababigakwa oke karị nke ukwuu n'ime mmazụ na nghọta niile ka unu wee nwaa ihe ha na ibe ha dị iche ka unu wee dị ọcha na obi gharakwa ịsụ ngọngọ ruo ụbọchị nke kraịst ebe unu ga-abụ ndị jupụtaworo na mkpụrụ nke ezi omume nke sitere n'aka jizọs kraịst ka chineke wee wee ebube na otuto ma ana m ezube ka unu mara ụmụnna m na kama ihe ọzọ ọnọdụ m emewo ka ozi ọma gaa n'iru ya mere agbụ m pụtara ìhè n'ime kraịst na pretorium dum ya na n'ebe ndị niile fọdụrụ nọ o ka ndị ka n'ọnụ ọgụgụ n'etiti ụmụnna n'ime onye nwe anyị webiga anyị ike oke ikwu okwu Chineke na-atụghị egwu ebe ha tụkwasịworo obi site n'agbụ m ọ bụ ezie na ụfọdụ na-ekwusa Kraịst anyị ọbụna n'ihi ekworo na esemokwu ma ụfọdụ na-ekwusakwa ya n'ihi na ọ dị ha ezi mma ndị a na-eme ya site n'ịhụnanya ebe ha matara na edoro m ka m wee gọpụ ozi ọma ma ndị ahụ na-ekwusa kraịst anyị site n'ịkpa iche iche ọ bụghị na ịdị ọcha n'obi ebe ha na-eche na ha ga-eweliri m mkpagbu na-agbụ m gịnịkwa ọ bụ naanị na n'ụzọ ọbụla ma ọ bụ n'aghụghọ ma ọ bụ n'eziokwu a na-ekwusa kraịst n'ime nke a ka m na-aṅụrịkwa ọṅụ ee m ga-aṅụrịkwa ọṅụ n'ime ya n'ihi na amatara m na nke a ga-eme ka m nwee nzọpụta site na arịrịọ unu na nnyezu nke mmụọ nke Jizọs Kraịst dịka olileanya siri ike na ntụkwasị obi nke m si dị na n'ihe ọbụla ọ dịghị ihere ga-eme m kama na a ga-emekwa ka Kraịst dị ukwuu na-arụ m ugbu a otu ọ dị mgbe niile ma ọ bụ site na ndụ ma ọ bụ site n'ọnwụ n'ime nkwuwa okwu niile n'ihi na n'ebe m nọ ịdị ndụ bụ Kraịst ịnwụ anwụ bụkwa uru ma ọ bụrụ na ịdị ndụ na anụ arụ bụ oke m nke a bụ mkpụrụ nke ọlụ m ihe m ga-arọpụtakwa amaghị m ma anọ m n'ebe dị mkpa n'etiti ihe abụọ ndị a ebe agụụ na ịnọ n'ebe kraịst nọ na-agụ m n'ihi na ọ kachasị mma nke ukwuu ma ịnọgide n'anụ arụ dịkarịrị mkpa n'ihi unu ebe kwara, obi m n'ihe a amatara m na m ga-anọgide nọgidekwa n'etiti unu niile ime ka unu gaa n'iru ṅụkwa ọṅụ nke okwukwe ka ịnya isi unu wee babiga oke n'ime kraịst jizọs na arụ m site na ọbịbịa m ga-abịakwute unu ọzọ naanị na-ebi n'obi dịka ndị ala eluigwe n'ụzọ kwesịrị ozi ọma nke kraịst ka ọ ga-abụ ma m bịa hụ unu ma ọ bụ na anọghị m ka m wee nụ ihe banyere ọnọdụ unu na unu na-eguzosi ike n'otu mmụọ nsọ na-ewerekwa otu mkpụrụ obi lụkọrọ okwukwe nke ozi ahụ ọgụ si ike ghara ikwe ka ndị na-emegide unu mee ka unu tụọ ụjọ n'ihe ọbụla ebe nke ahụ bụ ihe na-eme ka ịla n'iyi pụtara ha ihe ma ọ na-eme ka nzọpụta unu pụta ìhè nke a sitekwara na Chineke n'ihi na unu ka e nyeworo ya na amara n'ihi Kraịst ọ bụghị naanị ikwere na ya kama ịhụkwa ahụhụ n'ihi ya ebe unu were otu mgbe ahụ nke unu hụrụ n'arụ m ugbu a ka unu na-anụkwa na ọ dị n'arụ m ndị filipi isi nke abụọ ya mere ọ bụrụ na nkasi obi ọbụla dị n'ime Kraịst ọ bụrụ na ngụgụ obi ọbụla nke ịhụnanya dị ọ bụrụ na nwekọ ọbụla nke mmụọ nsọ dị ọ bụrụ na obi ebere n'ime ebere ọbụla dị meenụ ka ọṅụ m jupụta ka unu wee tụkwasị uche unu n'otu ihe ahụ nweekwa otu ịhụnanya ahụ na-enwekọ otu mkpụrụ obi na-enwe otu uche unu emela ihe ọbụla n'ụzọ ịkpa iche iche ma ọ bụ n'ụzọ ịchọ otuto efu kama n'obi dị umeala na-agụrịta n'ibe unu na ndị ka unu onwe unu mma unu niile n'otu n'otu elela ihe nke aka unu anya kama unu niile n'otu n'otu lekwa ihe nke mmadụ ibe unu anya wee nu uche a n'ime onwe unu nke dịkwa n'ime kraịst jizọs onye ọ bụ ezie na ọ dịrị n'ụdị nke chineke na mbụ ma ọ gụghị ya n'ihe ọ ga-ejidesi ike bụ ịra ka chineke kama o mere onwe ya ihe efu n'ịnara ụdị nke oru e wee mee ya n'oyiyi nke mmadụ ebe a hụrụ ya ka ọ dị ka mmadụ na n'oyiyi ya o wedakwara onwe ya wee bụrụ onye na-aṅa ntị ruo ọnwụ bụ ọnwụ nke obe n'ihi nke a Chineke welikwara ya elu nke ukwuu werekwa amara nye ya aha ahụ nke karịrị aha niile ọbụla elu ka ọ ga-abụ n'aha Jizọs ka ikpere niile wee gbue n'ala nke ihe niile dị n'elu igwe na ihe niile dị n'elu ụwa na ihe niile dị n'okpuru ala ka ire niile ọbụla wee kwupụtakwa na Jizọs Kraịst bụ onye nwe anyị ka e wee nye Chineke bụ nna otuto ya mere ndị m hụrụ n'anya dịka unu ṅara ntị mgbe niile ọ bụghị naanị mgbe m nọ n'etiti unu kama ugbu a mgbe m na-anọghị were na egwu na ịma jijiji lụpụta karịa nzọpụta nke onwe unu nke ukwuu n'ihi na ọ bụ Chineke onye na-alụsi ọlụ ike n'ime unu ịchọ achọ unu na ịlụsi ọlụ ike unu n'ihi na ọ dị ya ezi mba meenụ ihe niile na-ejighị ntamu na ịrụ ụka ọbụla ka unu wee ghọọ ndị na-adịghị ịta ụta ndị na-aghọghịkwa aghụghọ ụmụ Chineke ndị a na-apụghị ịta ụta n'etiti ọgbọ gbagọrọ agbagọ nke na-enwekwa anya uhie ndị a na-ahụ unu n'etiti ha dịka ndị na-enye ihe n'ụwa na-eche okwu nke ndụ n'iru mmadụ ka m wee nwee ihe ịnya isi nye n'ụbọchị nke kraịst na-agbaghị m ọsọ n'efu na-adọgbughịkwa m onwe m n'ọrụ n'efu ee ọ bụrụkwa na a na-awụsi m dịka àjà ihe ọṅụṅụ n'elu àjà na ife ofufe nke okwukwe unu ana m aṅụrị ọṅụ sokwa unu niile na-aṅụrị ọṅụ n'otu ụzọ ahụ unu onwe unu ṅụrịkwa anụ ọṅụ sokwa m na-aṅụrị ọṅụ ma na m anya n'ime onye nwe anyị jizọs na m ga-ezigara unu timoti ọsọọsọ ka mụ onwe m wee wekwa obi ụtọ mgbe m maara ọnọdụ unu n'ihi na enweghị m onye ọbụla nke mkpụrụ obi ya yiri nke ya bụ onye ga-echegbu onwe ya banyere ọnọdụ unu n'ezie n'ihi na ha niile na-achọ ihe nke aka ha ọ bụghị ihe nke jizọs kraịst ma ọnụ maara ọnwụnwa ya na dịka nwa na-eso nna ya otu a ka o soro m bụrụ oru na-ezisa ozi ọma ya mere onye a ka m na-ele anya na m ga-eziga ya n'otu oge ahụ mgbe ọbụla m ga-ahụ otu ọ ga-adịrị m ma ana m atụkwasị obi m n'ime onye nwe anyị na mụ onwe m ga-abịakwa ọsọ ọsọ ma ana m agụ ya ihe dị mkpa izigara unu Epafroditus bụ nwanna m na onye mụ na ya na-alụkọ ọlụ onye mụ na ya na-ebukọkwa agha onye bụrụkwa onye ozi unu na onye na-efe ofufe igbo mkpa m ebe agụ unu niile na-agụsi ya ike obi lọkwara ya mmiri n'ihi na unu nụrụ na arụ adịghị ya ike n'ihi na arụ ya adịghị ike n'ezie ọ nọkwa nso ọnwụ ma Chineke mere ya ebere ma ọ bụghị naanị ya onwe ya kama mụọ onwe nkwa ka m wee ghara inwe ihe mwuta n'elu ihe mwụta ya mere ọ na-anụkarị m ọkụ n'obi iziga ya ka ọ ga-abụ mgbe unu hụrụ ya ọzọ ka unu wee ya ọṅụ ka mụ onwe m wee nwekwa ihe mwuta nke dịkarịrị nta ya mere were na ọṅụ niile nara ya nke ọma n'ime onye nwe anyị na-asọpụrụkwanụ ndị dị otu a n'ihi na ọ bụ n'ihi ọlụ kraịst ka ọ bịaruru ọnwụ nso na-ekwere ịtụfu ndụ ya ka ọ wee mezu ihe fọdụrụ unu ime n'ife ofufe unu n'ebe m nọ ndị Filipai isi nke atọ nke fọdụrụ ụmụnna m na-aṅụrụ ịnụ ọṅụ n'ime onye nwe anyị idegara unu otu ihe ndị a n'akwụkwọ n'ezie ọ bụghị ihe nsogbu n'ebe m nọ ma n'ebe unu nọ ọ bụ ihe ntụkwasị obi lezienụ nkịta ahụ niile anya lezienụ ndị ọrụ ọjọọ ahụ anya lezienụ obibi arụ ahụ anya n'ihi na anyị onwe anyị bụ ndị obibi ugwu ndị ji mmụọ nke Chineke na-ekpe ekpere ndị na-anyakwa isi n'ime Kraịst Jizọs ndị na-atụkwasịkwa obi na anụ arụ anyị ọ bụ ezie na mụ onwe m pụrụ ịtụkwasị obi ọbụna na anụ arụ ọ bụrụ na onye ọbụla ọzọ na-eche na ya pụrụ ịtụkwasị obi na anụ arụ mụ nwa m pụrụ ịtụkwasị obi na anụ arụ karị ebiri m ugwu n'ụbọchị nke asatọ esitere m n'ụmụ isrel sitekwa n'ebo Benjamin abụ m onye Hibru nke sitere na ndị Hibru n'akụkụ iwu abụ m rịị onye Farisii n'akụkụ ịnụ ọkụ n'obi ana m esogbu uri nzukọ Kraịst n'akụkụ ezi omume nke dị n'ime iwu ahụrụ na adịghị m ịtụ ụta otu ọ dị ihe ọbụla nke bara m uru ihe ndị a ka m gụrụ n'ihe iyi n'ihi kraịst anyị ee tụkwasịkwa ana m agụkwa ihe niile n'ihe iyi n'ihi ọkịka nke ọmụma kraịst jizọs bụ onye nwe m onye m iyi ihe niile nke m n'ihi ya ana m agụkwa ha n'ihe mkpofu ka m wee rite kraịst n'uru e wee hụ m n'ime ya na-enweghị ezi omume ọbụla nke aka m bụ nke sitere n'iwu kama na-enwe ezi omume ahụ nke okwukwe ekwere na kraịst na-eweta bụ ezi omume ahụ nke sitere na chineke n'elu okwukwe ka m wee mara ya na ike nke mbilite n'ọnwụ ya na nwekọ nke ahụhụ ya niile n'ihi na a na-eme ka mụ na ya nwekọọ otu ụdị n'ọnwụ ya ọ bụrụ na ụzọ ọbụla dị m ga-esi ruo isi na ndị nwụrụ anwụ bilite ọ bụghị na anatara m yari ma ọ bụ na emewo m ka m zuo oke ugbu a ma ana m agbaso ka m wee jide ma ọ bụrụ na ọ ga-ekwe m ihe ahụ nke kraịst jizọs jidekwara m n'ihi ya ụmụnna m mụ onwe m agụghị onwe m na-ejidewo m ruo ugbu a ma otu ihe ka m na-eme ebe m na-echezọ ihe niile dị n'azụ na-esetịpụkwa aka n'ebe ihe niile dị n'iru dị ana m agbakwuru oke ịgba ọsọ ka m wee nata ihe a na-agbata n'ọsọ nke ọkpụkpọ dị elu nke Chineke n'ime Kraịst Jizọs ya mere ka aịra bụ ndị tozuru oke ka anyị tụkwasị uche na nke a ọ bụrụkwa na unu tụkwasị uche n'ihe ọ bụla n'ụzọ dị iche ọbụna nke a ka Chineke ga-ekpughere unu naanị nke a n'ihe ahụ anyị gbaruru ka anyị na-agazi dịka ihe ahụ si dị ụmụnna m dịnụ n'otu n'iṅomi m na-elekwanụ ndị na-ejegharị otu a otunu were anyị dị ka ihe atụ n'ihi na ọtụtụ na-ejegharị ndị na-agwagharị unu okwu banyere ha ọtụtụ oge ma ugbu a ọ bụkwa n'akwa ka m na-agwa unu na ha bụ ndị iro obe nke Kraịst ndị ọgwụgwụ ha bụ ịla n'iyi ndị chi ha bụ afọ ha ndị otuto ha dịkwa n'ihere ha ndị na-atụkwasị uche n'ihe ụwa n'ihi na ala anyị dị n'eluigwe ugbu a site n'ebe anyị na-echesikwa onye nzọpụta ike bụ onye nwe anyị jizọs kraịst onye ga-eme arụ nke ọnọdụ anyị dị ala ka o nwee oyiyi ọhụụ ka ya na arụ nke ebube ya wee nwekọọ otu ụdị dị ka ịlụsi ọrụ ike ahụ si dị nke o ji pụ ọbụna ido ihe niile n'okpuru onwe ya ndị filipai isi nke anọ ya mere ụmụnna m hụrụ n'anya ndị agụ na-agụsikwa m ike ọṅụ m na eze m guzosie n'ike otu a n'ime onye nwanyị ndị m hụrụ n'anya arịọ m yodia arịọkwa m sintiki ka ha tụkwasị uche n'otu ihe ahụ n'ime onye nwe ee arịọkwa m gị onye ekekọtaworo mụ na gị n'ezie n'ọrụ Chineke nyere ndị inyom ahụ aka n'ihi na mụ na ha gbakọsịrị mgba ike n'ozi ọma gị na Clement na ndị fọdụrụ mụ na ha na-alụkọ ọrụ ndị aha ha dị n'akwụkwọ nke ndụ na-aṅụrị na ọṅụ na onye nwe anyị mgbe niile m ga-asị ọzọ na-aṅụrị na ọṅụ meenụ ka mmadụ niile mara obiọma unu onye nwe anyị nọ nso unu echegbula onwe unu n'ihe ọbụla kama n'ihe niile ọbụla site n'ekpere na arịrịọ ya na ekele meenụ ka Chineke mara ihe niile unu na-arịọ udo nke Chineke nke kachasị uche niile ga-echekwa obi unu na echiche uche unu nche n'ime Kraịst Jizọs nke fọdụrụ ụmụnna m ka ihe bụ eziokwu ra ka hara bụ ihe kwesịrị nsọpụrụ ka hara bụ ihe ziri ezi ka hara bụ ihe dị ọcha ka hara bụ ihe kwesịrị ịhụnanya ka ara bụ ihe e kwuru nke ọma ọ bụrụ na ịdị mma ọbụla dị ọ bụrụkwa na otutu ọbụla dị na-agụkọ ọnụ ihe ndị a ihe unu matara nke unu natakwara nke unu nụkwara nke unu hụkwara na arụ m na-emenụ ihe ndị a Chineke nke udo ga-anọnyerekwa unu ma aṅụrịrị m ọṅụ nke ukwuu n'ime onye nwe anyị na ugbu a n'oge a unu malitere ọhụụ ịtụkwasị uche n'ihe banyere m nke unu na-atụkwasị eri uche unu n'ime ya n'ezie ma unu enweghị ohere ọ bụghị na ana m ekwu okwu banyere mkpa n'ihi na mụ onwe m mụtara n'ọnọdụ ọbụla m nọ iwezu n'ime ya ihe niile na-akpa m mkpa amatara m ụzọ iwedo onwe m amatakwara m ụzọ ịbabiga oke n'ihe ọbụla na n'ihe niile eziwo m ihe omimi a bụ ịnọ n'afọ ojuju na ịnọkwa n'agụụ ịbabiga oke na ịnọkwa na mkpa enwere m ike n'ihe niile n'ime onye ahụ nke na-eme m ka m dị ike otu ọ dị unu mere nke ọma na iso nwekọ mkpagbu m ma unu onwe unu makwara ndị Filipai na n'ime mmalite nke ozi ọma mgbe m siri na Masedonia pụta ọ dịghị nzukọ Kraịst ọ bụla, nke mụ na ya nwekọrọ ihe n'okwu banyere onyinye na ọnịna ma ọ bụghị naanị unu onwe unu n'ịnọ ọbụna na Tesalonaika unu zigara otu mgbe zigakwa mgbe ọzọ igbo m mkpa ọ bụghị na ana m achọ onyinye ahụ kama ana m achọ mkpụrụ ahụ nke na-aba ụba ịgụnyere unu ma enwezuwo m ihe niile ana m ababigakwa oke emewo ka m zuo ezu ebe m natara n'aka epafroditus ihe niile si n'aka unu bịa isisi nke ihe isi ụtọ aja nke a na-anara nke ọma nke na-atọ chineke ezi ụtọ ma chineke m ga-enyezu unu ihe niile ọbụla na-akpa unu dịka akụ ya na ebube si dị n'ime kraịst jizọs ma otuto dịrị chineke anyị bụ nna anyị ruo mgbe niile ebighị ebi amen na onye nsọ ọbụla n'ime kraịst jizọs ụmụnna anyị ndị mụ na ha nọ na-ekele unu ndị nsọ niile na-ekele unu ma ndị nke ezinụlọ siza kachasị n'ikele unu ka mara nke onye nwanyị jizọs kraịst dịnyere mmụọ unu